ịgọ ọfọ ala ṅụrụ mmanya agbara ala anyị dum ṅụrụnụ mmanya nna nna anyị ha nna nna nna anyị ha ndị ichie niile ndị larala mmụọ anyị na-ekele ụnụ niile ṅụrụnụ mmanya ihe ndị ọcha jiri dị mma agbakwala anyị azụ ọfọ ihe bekee jiri maa mma rukwa anyị aka ọfọ chukwu dowe anyị ka anyị rie uru ọrụ anyị na-arụ onye tara ahụhụ na-eri uru ọfọ onye si ihe dịrị anyị mma ya dịkwara ya mma ise ma onye na-echere anyị ihe ọjọọ ala wepụkwa ya ọsọ ọsọ ọfọ egbe bere ugo bere nke si ibe ya ebela nku kwapụ ya ọfọ ihe anyị chọrọ bụ udo na ọṅụ akụ na ụba ọganihu na ogologo ndụ ọfọ onye nọrọ onye nọrọ ma onye na-echere anyị ọnwụ aja ọcha kpọrọkwa ya ihe ya sikwa n'ala ṅụrụ mmanya ịha igbo mgba mmanụ ịha igbo mgba mmanụ ịha igbo mgba mmanụ ịha